He's a boy that OJC. We just boy. Confirm Igbo boys. One no well friend and Morocco can ya Chet beat. Associate. He's on top. Associate. Ugumba. Associate. He's on top. Run the whole world one Ugumba. Associate. He's on top. Associate. Ugumba. Associate. He's on top. Run the whole world one Ugumba. chukwu onye kere igbo mee m onye igbo amụpụta m n'igbo ịbụla onye igbo ịma kesasị igbo jụọ mama na papa gịnị na-eme shout out to Mr. Raw onye funyere ọkụ shout out to Fino onye na-akwụ ọkụ gudes boy and OJC nwere ifedebe na ọkụ ka anyị na-apịa ngwajee Kano amaghịka tekno ngwajee Lagos anya agba los jaa na mbala aisala mbala Igbo people so strong like Nokia. We follow, we stand, we don't care. I ain't kaja kaja, kara king jaja. Anywhere we enter, we know they cool ja. So now need you lion of Judah. Associate, he's on top. Associate, Ugumba. Associate, he's on top. Run the whole world, one Ugumba. Associate, he's on top. Associate, Ugumba. Associate, he's on top. Run the whole world, one Ugumba. niile aka n'elu chukwumo nso ebuliga anya elu mụwa na-efe ka ụgbọelu gravitational force can pull me down they say igbo we to dey occupy space anywhere we enter we occupy space is not our fault eze pụọ chi ife anụ ochie if it say na lie aspirate dị ochie yeah Awusa, Igbo, and Yoruba, let's live in peace, let's stay in peace. Make we no fight. Nigeria. Because a broken bottle has no megwatalism. Chukuma say buliga n'elu ndị Igbo niile aka n'elu mụwa na-efe ka ụgbọelu succeed is on top round the whole world wanna cucumber. Igbo boys, we don't land, yeah. we don't land like Land Rover. Yeah. You see this here when they cross over, yeah. only phenomen when they cross over. Okay. Everybody come make you jangle over. ndị igbo niile ndị akara aka ndị na egwu na gongongo ka dị na-agba bọọlụ na-agba mgba mgbaka dị na chi na-achị nchi nchịka dị na-emeghe ịga ịgachi nchi nchịka ha chukwuma nsọ ya na-edu anyị ije ịma nwanne ụwa adịlizi mana chukwu mmụọ nsọ na-edu anyị ije ha for God so loved the world that he gave his only begotten son for ndị Igbo asụsụ Igbo is on top asụsụ Igbo ugwu mba asụsụ Igbo is on top run the whole world nwane ugwu mba asụsụ Igbo is on top asụsụ Igbo ugwu mba asụsụ Igbo is on top run the whole world nwane ugwu mba Around the whole world, wanna boom bap.